Ụzụ na-amaghị akpụ ogene, lee egbe anya na lee egbe anya n'ọdụ. The blacksmith who does not know how to forge a metal gong should look at the tail of a kite.